Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 23, Tape 2. Part C, Negatives with Beggy. echebeghị m ụmụahịa ịga ngaala ụmụahịa agaala m ụmụahịa agabeghị m ụmụahịa unu ụnụ agaala ụmụahịa ụnụ agaala ụmụahịa unu agabeghị ụmụahịa ịnọ unu anọ n'ụmụahịa unu anọ n'ụmụahịa unu anọbeghị ahịa kalaba unu anọ na kalaba unu anọ na kalaba unu anọbeghị kalaba ibi unu ebiele kalaba unu ebiele kalaba unu ebibeghị kalaba ya o biele kalaba Obiele Kalaba o Kalaba iru o ruole Kalaba o ruole Kalaba o rubeghị Kalaba igwu mmiri o mini mmiri mini mmiri mmiri ha egwuola ha mmiri egwuola ha mmiri egwubeghị ha mmiri igbute azụ egbutele ha azụ egbutele ha azụ egbudebeghị ha azụ iri riela ha azụ eriela ha azụ eribeghị ha azụ iri ofe Arala ha ofe? Arala ha ofe? Arabeghị ha ofe? Gị? Ị raala ofe? ala ofe ịrabeghị ofe igbu okwu ịgwala ya okwu ịgwala ya okwu gwabeghị okwu ịjụcha ya ịjụchala ya ịjụchala ya ịjụchabeghị ya ya ọ jụchala ya ọ jụchala ya ọ jụchabeghị ya ịkpị ya ụhwa ọ kpaala ya ụhwa ọ ịhụ ọ ịhụ Part D, the negative imperative. Useful words. Ajụjụ. Ajụjụ. Ishi ashị. Ishi ashị. Amaka agala ahịa ịṅụ sigireti, Amaka aṅụ na sigireti ipi ivu amakọ apala ivu ivu na epe Amakọ evulila epe. Unu. Unu evulila epe. Ịshị ashị. Unu ashịla ashị. ego. unu ana na ego ịjụ ajụjụ unu ajụla ajụjụ gị ajụla ajụjụ ya echelia ịrụ unere arala unere End of Unit 23